mmadụ n'obi maka na okwu kwuru abụrụ okwu dị mma ọ na-agwa anyị n'ime akwụkwọ nsọ si yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa man yuti ilaha wa rasulahu faqad faza fawzan azima n'ezie n'ezie na ọ bụ na ị na-ekwu okwu dị mma ị na-edebe iwu nke Chineke nsọ oge niile na Chineke ga-eme ka ọnọdụ gị dịrị gị mma dịrị gị mfe Chineke ga-agbaghara gị ebe ị mere mmehie chineke ga-enye gị akwụrụmụgwọ ihe ọma ịrụtara n'elu ụwa ọgụ e, anyị si na onye ọbụla soro iwu nke chineke na iwu nke onye ozi nke chineke muhammad sallallahu alaihi wasallam na chineke ga-akwụ onye ahụ ụgwọ nke siri ike imam na-adọ anyị n'aka na ntị na-agwa anyị gbasa maka ramadan ibu ọnụ ramadan anyị gwara anyị si na ọnwa a anyị nọ n'ime ya bụ ọnwa a ji ebu ọnụ ọnwa a ji ekechi ọnụ ọnwa ị ga-anọ nso ị ga-anọ nso n'ebe Chineke nọ oge niile ọnwa dị nsọ ọ bụrụ ọnwa a na-eme ọgbaghara na-eme mmehie na-akwa iko na-eme ihe adịrọ mma Ramadan bụ ọnwa nke nwere uru nke ukwuu na arụ anyị Chineke na-agwa anyị n'ime akwụkwọ nsọ si يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون Chineke kpọkọrọ ndị nwere okwe na Chineke si na ịbụ ọnụ n'ime ọnwụ anyị nọ n'ime ya na Chineke debere ya nọọ iwu ka ọ bụ n'elu anyị bụ ndị mmadụ ndị nwere okwe n'ebe Chineke nọ ọ bụrụ ọsọsọ oge nke anyị nwa ọ bụrụ ọsọsọ ndị ikwu n'ibe anabi Muhammad sallallahu alaihi wasallam ka chineke mere ka ịbụ ọnụ bụrụ ihe bụ kompoziri n'elu ha na ịbụ ọnụ bụ iwu nke chineke n'elu ndị mmadụ site mgbe gboo ọsị anyị ayyaman ịbụ ọnụ a anaghị ebu ọnụ oge niile o nwere ọnwa a ji ebu ọnụ ramadan ya bụ ọnwa ramadan ọnwa nke itoolu na ọnwa agụmagụ ọnwa nke ala islam nwekwe ụbọchị a ji ebu ọnụ ramadan na-akụ ji gwa anyị si Ma.